AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa mmadụ na-ege ntị udo dịrị unu ndewonu oge a bụ oge anyị ji ekwu ihe gbasara ahụike n'ụbọchị taa anyị chọrọ ịkpọrọ uche unu bịa n'isiokwu nke na-asị inwe ahụike site n'ọchịchọ nke onwe onye inwe ahụike site n'ọchịchọ nke onwe onye anyị ga-ebido n'ikwu ihe gbasara otuto mmadụ otuto na-ebido mgbe a mụrụ mmadụ ruo mgbe onye ahụ ga-anwụ n'ụbọchị taa ọtụtụ ndị mmadụ achọọla ihe gbasara arụike ọtụtụ ndị mmadụ eṅomiela chọọ akwụkwọ dị iche iche nyoo akwụkwọ dị iche iche ịmara otu enwere ike isi bie obi na arụ ike nke ga-eme ka mmadụ nọrọ na ike bie ọtụtụ afọ n'ihi ya anyị chọrọ ịkpọrọ uche unu gaa n'ihe ndị nwere ike inyere mmadụ aka ibi ọtụtụ oge ụfọdụ ndị mmadụ na-ebi ndụ ha adị ike ile ha anya ha dị ka ndị ụmụokoro ma ụmụ agbọghọ ile afọ ha afọ ha agaala ụfọdụ eruola iri afọ asaa ị na-ele ha anya ha eyie ndị nọ iri afọ ise ma ọ ga-abụ iri afọ anọ na ụfọ ụfọdụ dịkwa na iri afọ anọ ile ha anya ha dịkwa ka ndị irula iri afọ isii ma ọ iri afọ asaa ụfọdụ na-enweta ọnọdụ dị otu a n'ihi ọrịa nrịarịa dị iche iche ile ya anya ọ dị ndị bụ mgbe ha kawarala nka ha bịa mee ihe ha kwesịrị ime mgbe ha dị n'okorobịa n'ihi na ha nọ na-arụ ike ụfọdụ na-adị ndụ ya dị ha ka ọnwụ ka mma n'ihi ụfọdụ obibi ndị mmadụ na-ebi ọtụtụ ndị mmadụ na-anwụkwa ọnwụ ngwa ngwa n'ihi nhọrọ nke onwe onye n'ebe ihe gbasara arụ ike dị ụfọdụ obibi na ụfọdụ omume ndị dịka ịṅụ anwụrụ ịṅụ mmanya ndị na-aba n'anya ịṅụ ahịhịa ndị ha ndị na-enwe ihe dịka kafen n'ime ha ndị na-eji ọgwụ dị iche iche ṅụọ ya otu ọ sọrọ ha kama ụfọdụ ndị họrọnụ iri nri nri ndị jupụtara n'ihe na-enye arụ ike ndị ahụ na-ebi ndụ dị ogologo ọ bụrụ na ha ebikwanụ ndụ dị ogologo afọ ole na ole ndị ha ga-ebi ha na-ebi n'arụ ike ndị ha ọkwara anụ ị na-emegharị ahụ ha na mmeghachi ahụ na ihe anyị na-akpọ exercise ndị ahụ na-enwe arụ ike enweela ọtụtụ ndị nyocha dị iche iche ndị na-achọ ka ha nweta ihe ga-eme ka mmadụ dịrị ndụ dịrị n'ahụike otu n'ime ha bụ ndị Seventh Day Adventist ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụbọchị nke asaa enyochala ha ka ha mara ihe ndị mmadụ ga-eri wee dị ndụ dị ike n'ọtụtụ ihe ndị amụmamụ ndị ha garala mụta ewerela ya ha kụziere ọtụtụ ndị mmadụ kụziere ndị nọ n'ụwa mee ka ndị nọ n'ụwa mara na ọ dị mma ka mmadụ rie nri na-enye ahụike ka anyị nwee ike igbochi ụfọdụ ọrịa ndị dịka ọrịa mkpụrụ obi ọrịa ndị dịka kansa ọrịa ndị dị iche iche ndị anyị nwere ike igbochi site n'ihe oriri na ihe nhọrọ nke onwe onye site n'ihe ndị a niile ha mere ka anyị mara na ọ dị ọtụtụ ọrịa ndị anyị nwere ike igbochi ndị ga-eme anyị ka anyị hapụ ị na-aga n'ụlọ ọgwụ kwa mgbe kwa ọ dị ọtụtụ n'ọrịa ndị anyị nwere ike igbochi ndị ga-eme ka anyị hapụ ị na-aga ịwa ihe ọwụwa n'ụlọ ọgwụ a na-eme ka anyị mara na mmadụ ibu ibu hie nne karịa otu ahụ ya kwesịrị na enwere ike igbochi ya ọ dịkwa ọrịa ndị ha ndị nọ n'ọkpụkpụ ndị anyị nwere ike igbochi na ọtụtụ ọrịa ndị ọzọ ha ọ bụrụ anyị ebi obi dịka ndị Seventh Day Adventist kwuru okwu ya ndị na-ele anya ọbịbịa abụọ nke kraịst n'ụbọchị nke asaa ọ ga-eme ka anyị bie obi na arụ ike ọ na-emekwa ka ụfọdụ bie obi afọ iri karịa otu ha kwesịrị ibi ihe ndị a bụ ihe ndị ha chọpụtarala ọtụtụ afọ agaala ndị ha na-eji na-achọ ihe ndị anyị nwere ike ime ijiri mee ka anyị dị ndụ bie na arụ ike n'ihi ya ndị na-ele anya ọbịbịa abụọ nke kraịst n'ụbọchị nke asaa mbụ ndị a na-akpọ ndị Seventh Day Adventist họrọ n'ime onwe ha dịka akwụkwọ nsọ siri kụzie ya dịka ihe ndị e gosiri nwanne anyị nwaanyị iji e white ka anyị nwee ike ibi obi bie ndụ na arụ ịdị ike ha kpọtụrụ anyị aha ihe ndị anyị kwesịrị ịsọrọ ihe dịka anwụ ọ sị na ọbụ ihe dịka poizin na ahụ anyị ọ ihe ndị na-egburi ahụ ihe dịka anwụrụ na-enye ọrịa nke obi ọ na-eme anyị na-arịa kansa ndị dị iche iche ọ na-eme ka ọkpụkpụ na ụmị na-enwe nsogbu n'ihi ya ọ bụrụ anyị esoro nzọmụkwụ ndị na-ele anya ọbịbịa abụọ nke kraịst n'ụbọchị nke asaa mbụ ndị a na-akpọ ndị seventh day adventist dịka esiri dee ya dịka esiri ha chọọ ọ ga-abụ ihe ga-adịrị anyị mma ahụ anyị ga-adị ike mgbe anyị dị ndụ ebe a ka anyị na-akwụsị n'ụbọchị nke taa nọ. enyi ọma m na-ege ntị anyị anụla ozi ọma nke ahụike nke na-echekụtara mụ na gị ka anyị too n'ime kraịst too n'ime kraịst anyị ekelela nwanne anyị nwanyị ndị na-elekọta ahụ mmadụ nwa mara igboju ọnụ anyị na-asị ka mara chineke na udo ya chịa n'ime ndụ gị izila anyị ozizi ọma nke taa nke si ma anyị too n'ime kraịst ihe niile anyị na-eme n'ime ụwa onye na-ama chineke ihe efu ka ọ na-eme ma na-asị gị onye ọma na-ege ntị too n'ime kraịst mara kraịst ihe niile ga-agara gị nke ọma ugbu a ka anyị deredu mgbe anyị ga-ege abụ ọma nke dị ụtọ ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị were ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke chọrọ ka anyị leba anya biko rute anyị nso n'ụzọ dị otu a adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria email anyị bụ awrnigeria at yahoo dot

so ka bụrụ ndị na-akpọ isi ya Chineke bụ Chineke bụ Chineke bụ Chineke anyị bụ mmụọ Chineke ebe ka Chineke anyị bụ mmụọ Chineke bụ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ ihe niile gbọtọ jiri chineke mmụọ ọ dịghị ihe nzuzo ọ bụla chineke bụ ya chineke anyị bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ n'ihi chineke na ụmụ mmadụ niile chineke bụ mmụọ chineke bụ mmụọ aghụghọ chineke na chineke chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ ihe ọ bụla masị chineke bụ mmụọ chineke cheta ọkwa na ndụ ya n'iru mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ ihe ọ bụla masị Chineke bụ mmụọ Chineke cheta ọkpọ ịga-azata uju ya n'iru mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ mara nke ọma mgbe ụbọchị nleta na-abịa eeghachiri dịka ọnụ gị si dị Chineke bụ Chineke bụ Chineke mara nke ọma Chineke ụbọchị nleta na-abịa Chineke bụ dịka ọnụ gị si dị Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke anyị bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke anyị bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ ka ihe gara unu nke ọma ndị missionaries of aba na-abụ nkunu nyere anyị n'ụbọchị taa unu emeela ezinwa chineke ọma na-ege ntị mara na enwere ike ịkụrụ anyị na 0706 363 7224 ka anyị nọ n'ekpere mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa chineke tiri mmanụ onye ga-enye anyị ozi nke sitere n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya ị bịala igbo ọma onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa eji m obi ụtọ na-anabata gị na-asị ka onye nwe m due ma chebe gị anyị abịala n'ụbọchị taa ileba anya na akwụkwọ nsọ anyị chọrọ ileba anya na akwụkwọ onye ozi dị ka Jọn isi nke mbụ isiokwu anyị bụ nke na-asị gịnị ka unu na-achọ gịnị ka unu na-achọ ma anyị ga-ewere ihe ọgụgụ anyị site n'akwụkwọ Jeremaya isi asatọ amaokwu nke iri abụọ na abụọ ma tutu anyị na-aga n'iru ka anyị nata ike n'aka Chineke nna anyị onye bi n'eluigwe imeela kpọkọta anyị n'ụbọchị taa biko ka anyị na-atụgharị uche n'okwu gị nye anyị ntị ghere oghe meghee obi anyị Jehova ka anyị ghọta ma nabata okwu ndị a ka ha wee lụpụtara anyị nzọpụta n'aha Jizọs emem gịnị ka unu na-achọ bụ isiokwu nke anyị na-atụgharị n'ụbọchị taa ebe anyị sị na anyị na-ewere ihe ọgụgụ anyị n'akwụkwọ jeremaya isi asatọ amaokwu nke iri abụọ na abụọ ọ sị ọ dịghị baa m dị na giled ọ dịghị dibịa n'ebe ahụ ọ bụkwa gịnị mere anụ arụ ọhụụ na-ejighị ekpuchi na arụ ndị m ọ dịghị baal m dị na giled ọ dịghị dibịa n'ebe ahụ ọ bụkwa gịnị mere anụ arụ ọhụụ na-ejighị ekpuchi na arụ ndị m nke a bụ onye ozi jeremaya na-ekwu nke a maka anyị na-aga n'iru ama m na iji akwụkwọ nsọ gị ile anya na akwụkwọ onye ozi dịka Jọn isi mbụ ebe a na-ewepụta ụdị mmadụ abụọ dị iche na amaokwu nke mbụ ka o mere ka anyị mata na mbụ ka okwu ahụ dịrị okwu ahụ na Chineke dịkwara okwu ahụ wee ghọọ anụ arụ dị ndụ ịbịa amaokwu nke isii ya ya na-ekwu okwu onye ọzọ nke dị mkpa ma pụtakwa ìhè n'akwụkwọ nsọ nke bụ Jọn onye ọwụ mmiri onye Chineke zipụrụ ka ọ bịa gbaa àmà gbasara ọkpara ya bụ Jizọs Kraịst nke gaje bịa n'ụwa ma ị na amaokwu nke iri na itoolu n'akwụkwọ Jọn nke mbụ ị ga-ahụ na ọ dị mgbe Jọn gakọtara ozi ya ihe ndị ha na-ahụ n'ime ndụ Jọn wee juwe ha anya ndị farisi na ndị livai wee zipụ ndị ozi si ha gakwurunu nwoke a na-eme ihe niile a jụọ ya sị onye ka ọ bụ ma ndị ozi a rutere jụọ jọn onye ọwụ mmiri jọn onye ọwụ mmiri mee ka ha matasị n'ezie na ọ bụghị ya onwe ya bụ onye ahụ a na-ele anya ya kama na ya bịara ịgba ama onye ahụ na ihe ya bụ bụ olu ahụ nke na-eti mkpu n'ọzara ma n'ụbọchị taa gị onwe gị gịnị ka ị na-achọ mụ onwe m gịnị ka m na-achọ gịnị ka anyị na-achọ nramahụ ejupụtawo n'ime ụmụ mmadụ ndị m na-ekwu okwu ya ma ọ bụ ndị anyị na-atụgharị uche ihe gbasara ha n'ụbọchị taa abụghị onye ahụ anyị ga-asị na ọ maghị ihe gbasara Chineke ọ bụ mụ na gị ndị kpọrọ onwe anyị ndị na-efe Chineke ndị na-eso nsọ nke Chineke anyị gbara anyị aga n'elu anyị gbara gaa n'ala anyị agbara gị ebe a gbara gị ebe nke ọzọ agbara gaa n'ụlọ okpukperechi nka agbara gaa n'ụlọ okpukperechi nka anyị na-achọ gịnị anyị na-achọ ogbugbo nye nramahụ anyị asị anyị n'ọba ebe a ka anyị ga-aga ka napụta anyị anyị awụrụ gaa ebe ahụ ma emechaa ihe ndị a niile ihe ịrịba ama nke mụ na gị na-achọ anaghị enwe isi ọ dịghị ihe anyị na-ahụ ngọzi nke anyị na-achọ anyị a na-ahụ ya ụzọ nke egbupere egbupe a na-akpọ brek tru anyị a na-ahụ ya gịnị ka mụ na gị na-achọ n'ụbọchị taa n'ihi na nke a bụ ihe nke nwere nhuku nye ọtụtụ n'ime ndị kpọrọ onwe ha ndị nke Chineke onye ọ bụla na-achọ ka a napụta ya n'otu mkpa maọbụ nke ọzọ ma emechaa ihe ndị a niile nramahụ ndị a ka nọkwa ịkụkwa e kpemechi si n'ọba ebe a ka a na-aga ka ịhụ nnu ndị mmadụ ebilie agaruo ebe ahụ abịa ka gasịwa ndị mmadụ onye a nye ndị a ndụmọdụ mee ka ha mata ihe ha ga-eme na ndụmọdụ ndị a niile enyecha anyị ndụmọdụ a abịa chọpụtasị na anyị na amakwa nke anyị na-eso eso ike agwụwa anyị anyị adịwo ka ndị a jụrụ ajụ ọ dịghị onye maara ụzọ ọ ga-esi malite ihe nke na-eme na ndụ ya a sị m na ọtụtụ n'ime anyị bụ ndị nọ n'ime nramahụ dị otu a nke mere ka ụfọdụ anyị ji na-ajụ onwe anyị ọ bụ gịnị bụ nramahụ anyị elee ụzọ anyị si mejọọ gịnị bụ ihe nke na-agazi agazi n'ime anyị gịnị mere ọ dịkwa ihe na-alụpụta ezi ihe nye ụmụ nke Chineke ọ bụ gịnị kpatara ụmụ Chineke ji nọ n'ahụhụ n'ụbọchị ndị a ihe dumasị anyị mee gbasara ekpere na nsọpụta anyị emewo ya ma ọ dịghị ihe na-apụta n'ime ya anyị anaghị enweta ogbugbo nramahụ anyị ka n'ebe ahụ ọ bụ gịnị na-eme lee anya gị onye mụ na ya na-atụgharị uche n'oge nke jeremaya mgbe nramahụ dị otu a dakwasịrị ụmụ isrel ọ bụ ya kpatara jeremaya ji wepụ oke olu tie mkposi ọ bụ na ọ dịghị ebe a m dị na giled ọ dịkwa onye ọgwụgwọ nọ na giled ọ bụ gịnị kpatara anụ arụ ndị m ji bụrụ nke na-adịghị eruchi eruchi gịnị kpatara Israel anaghị enweta ọgwụgwọ nke a bụ ajụjụ nke onye ọbụla na-ajụ n'ụbọchị taa ndị nwetara onwe ha na nramahụ ndị a na-ajụ ajụjụ a ndị nke ha na-agbaso bụ ndị ụkọchukwu ndị ozi nke Chineke na-ajụ ajụjụ a ndị nlekọta nke ozi nke onye nwe anyị ma ha na-ele atụrụ nke Chineke ndị nọ n'okpuru ha bụrụ ndị na-ebu oke ibu dị arụ. ndị nọ n'oke nsogbu ndị nọ n'oke nhụjuanya, gị onye mụ na ya na-atụgharị uche ndị mmadụ na-agabiga ọtụtụ ihe n'ụbọchị ndị a ma anyị na-ajụ ajụjụ sị ọ bụ gịnị na-eme gịnị kpatara nzọpụta ịrụkwaghị ụmụ nke Chineke biko echi na-abịa abịa ka anyị lebata anya mara ma ọ dị ihe ndị anyị ga-eleba anya bụ ihe na-akpata ihe ndị a onye nwe anyị na Chineke anyị onye dị nsọ imeela anyị anụwo olu gị n'ụbọchị taa biko onye nwe anyị nyere anyị aka zie anyị ụzọ gị ma mee ka anyị ghọta onwe anyị ka nramahụ anyị gbaa mkpirimkpi n'aha jizọs obi anyị jupụtara n'ọṅụ mgbe anyị na-ekele onye mgbasa ozi eze nlewemchi onye wetara anyị ozi ọma nke pụrụ iche ozi ọma nke si n'ime akwụkwọ nsọ chineke kee ihe anyị na-achọ kee ụzọ anyị si na-achọ ya imeela onye mgbasa ozi ara ekpere anyị bụ ka chineke gọzie gị ka o nye gị ogologo ndụ na ahụ isi ike amen ezi nwa chineke ọma na-ege ntị imeela nọnyere anyị mara na ị nwere ike ịkụrụ anyị naekwentị na 0706 363 7224 0706 363 7224 ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo com ma ọ bụ awrnigeria@gmail.com at gmail nwa chineke ọma na-ege mara na ị nwere ike ige oziọma nke taa na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo anyị ekelela nwanne anyị nwanyị ji ọnụ onye nyere anyị ndụmọdụ nke ahụike ka anyị gbalịa gee ntị n'ime ya ma ndị nyere anyị abụ ọma anyị na-asị ka chineke nọnyere mmadụ niile gị onye ọma na-ege ntị onye gere ege imeela nọnyere anyị ka udo na amara chineke chịa n'ime ezinụlọ gị n'aha jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo